Ndị Igbo bụ mgbọrọgwụ Naịjirịa. Are you driving? Are you starting motor? <laughs> What is brum brum brum brum? Hello, children. Hi. Hello, children. Hello. Yeah, this is done the best for Africa. We are in another segment of learning Igbo language. Okay. Now we've learned Abechede. Who can remind me what we learned yesterday? Okay. Eji aka iriye. We say well louder. Eji aka ihe. Eji aka iriye. Good. Yesterday we learnt eji aka iri here. We learnt eh, nwoke uh, abu We learnt so many things. So today we've also learnt abechede and one two three to ten. Now I want you to pronounce something in Igbo, okay? Okay. Are you ready? Yes. Are you ready? Okay. Now I will teach you something in Igbo for you to pronounce, okay? Okay, anything that I said, you say in Igbo, okay? I'm from, I'm, I'm done the best for Africa, from West Africa, Nigeria. I'm peacefully here to teach you how to speak my language, Igbo. Say Igbo language. Language. Igbo language. Louder, Igbo language. Igbo language. Good. Oya oh, say, Igbo Amaka. No, only him. Igbo Amaka. Igbo Waka. Igbo Amaka. Igbo Waka. Abụ m Igbo. He didn't get it. Who else we try? Who else we try? Okay, come. Okay, you say. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. Bumburo in Nigeria. Are you driving? Are you starting motor? I don't oh, know. What is boom boom boom boom? Oh, okay, repeat. You repeat. You repeat. It's not boom boom boom boom. Okay. I say. I say. Ndị Igbo. Ndị Igbo. Ndị Igbo. Ndị Igbo. bụ mgbọrọgwụ bụ mgbọrọmbụ mgbọrọgwụ Borogu. Nigeria Nigeria let's make it a sentence ndị hello who is that making no I don't want peace ndị Igbo bụ Nigeria Nimbo Rimbo Are you playing Nigeria You say what Injerembo bombo bujar. You say what you say Injerium borom ndị Igbo bụ mgbọrọgwụ Naijiria njere bụ bụ mgbọrọgwụ chọrọ ịgba do you want to vomit <laughs> okay say ndị Igbo bụ mgbọrọgwụ Naijiria mgbọrọgwụ nte Naijiria ndị Igbo bụ mgbọrọgwụ Naijiria inte rimbo Nigeria <laughs> you know what it means is Igbos are the pillar of Nigeria okay yeah that is the meaning so say ndị igbo ndị igbo ndị igbo ndị igbo bụ mgbọrọgwụ bụ mgbọrọgwụ Nigeria Nigeria ndị igbo everybody ndị igbo ndị igbo ndị igbo ndị igbo bụ mgbọrọgwụ bụ mgbọrọgwụ Nigeria Nigeria it means Igbo people are the pillar of Nigeria Igbos are the pillar okay Oh yeah. repeat after me ndị igbo bụ mgbọrọgwụ Nigeria Imbo kan Imbo Nigeria. Nigeria. Nigeria. Nigeria. bambara Naijiria ndị Nigeria. Di bo Naijiria go Nigeria. bụ Nigeria. Naijiria bo Igbo go Nigeria. Naijiria ndị Igbo Nigeria. Eh, Nigeria. Nigeria. <laughs> okay oke ndị igbo bụ mgbọrọgwụ naijiria ndị igbo bụ mgbọrọgwụ naijiria I igbo want naijiria <laughs> You wanna try? I want problems. Ndị Igbo, if you get it right, you win 100 peso. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. Ndị Igbo nembu. You be louder, louder. Okay, audible, louder. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. Ndị Igbo na mbụ Nigeria. You think say they wise? Okay, come. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. No, after let him let him say okay. Anyị na-asụ Igbo. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. Ndị Igbo bụ mgbọrọgwụ Nigeria. Be louder. Any, hey, just they have to be audible. Be louder. okay? You hearing me, right? I want to hear you very clear. Ndị Igbo.